njọkwọ nwa ka njọ njọkwọ nwa ka njọ

njọ ka njọ njọkwọ nwa ka njọ njọ njọkwa nwa ka njọ njọ ka njọ niile na-eme ife bụ na m ama mme mkpọtụ ife baa na ebube dike nna m nyelụ m o nwere onye ọbụla ọzọ agụ agụ bụ nna m ịbụ anụmanụ ke na agụ nke anụmanụ agụ nke na-ata ata na-egbu egbu bụ nna m ekwetara e na agụ mụrụ gị nwa

ụmụ abalị ụmụ abalị ifere ara eme gị ụmụ abalị ike dị n'obi azọbakwa nke na-abụrụ ya ọzọkwa ilo na abụ makpa eri takpuchi oge ọnụ onye ma na a ibe ya ka m ụmụ abalị ịchọba a na-ana onye a na-ana na onye ama nna gị nke naanị onye a nwaanyị ka m gwa gị ibe njikere bụ nwunye gị bụ na nwunye gị ọ dọrọ mma iru ọ dị ka ịkpakpa ọ bịakagwo nka ka m gwa gị mbọsị imeketa je nụọ nwaanyị ọfụ n'ọlụ ta mgbe unu na-agba akwụkwọ ka m abịa kpọrọ ya iwe ma na ike na-aka ike anụ mpama abalị o nna gị bụ agụ omedị gịnị ana m abịa ebe a ta anyụ nsị anyụ mamịrị na-eche nna gị ka ọ pụta afọ m nna gị ụmụ abalị e.

ulukọkọrọ olulu n'eziokwu na-esi ya ya ị ga-ahụ na olulu dị mma ọ dị nwe nwe ọjị a nwe ọjị a ọ m ka ije ka m ego ọ dị mma maka ọ na-aga na-afịaba m arụ ụfọdụ pụta n'ọfa nwe n'ọfa nwe ọ bụrụ nke nwanne nwoke ma nke ụmụnna ịghọtakwunu ka m si wee kwuo hmm. ịfụkwa ọjị a ị wetara ọrụ m ego m ọgọ ọnwa na-abụ ịma na aghawa ọja prak aga m eweta ya tupu oge aha n'elu m ara ala kiri ife akụ akụ ife enwe enwe bụ nke mmadụ ọbịa bụrụ ife a na-akụ na ana na-epu ara m ala ka ịkpatụta ya aka mana ka igwe si wee ọ na-aka m mma igwe onye ọ gwa m otu o si wee jide ya ọ gakwa ọnwa na abụm afụrụ ego m awa apala nke ka anyị pụka njenye gị ego gị sain ya njọ ka njọ ka njọ ka njọ njọ ka njọ ka njọ ka njọ njọ ka njọ njọkwọ nwa ka njọ Njọkwa nwa ka njọ. Agaghị emekwa na-akpọ ọzọ. Biko obi. Ebe a nọ. Biko obi. Adaure, ebe ka ị hapụ mụrụ ụmụaka eje? Lọtagwa. Adaure, n'ekpere m. Ebe ka ị hapụ m eje? Ebe ka ị hapụ m eje? Adaure, biko, biko. Adura! Adura! Adura! mere ha wee gbawa m aka n'etiti ifife a wee nalụ m nwaanyị nta afọ wee nụ enu agbasa ya gụma ngwa jebe ihe afọ ihe mere gịnị na-eme nwoke ana-alụ ya nwunye na-alụ ya na oyoyo ogini na-eti agadi alụ ya nwunye na-alụ ya na oyoyo ife na-eme n'obodo oyoyo ya ya ya nke ahụ bụ asị ezigbo asị ka na-asị jee gwa ike obi si na asị nọ na asị asị ebe ọ bụ onye osi nọ ife ọjọọ ka ya mma na ife ọjọọ ahụ ka ọ ya nwụ n'anya ọkwa ifulani a ebube dike bụ nna m nyere ya aka na aba adịrị ya ike obi tinye aka na ya banị mmụọ nna m fa ga-egbu ya enugie ilu egbu anya si ya ọ bụrụ na ọnwụ ya elugo ya zọnye ụkwụ na ya bana ebe a ka ọ ga-anọ wee nwụrụ egbu anya

na ezu ori. Akunzio, akunzio, akunzio. Ejikwa n'aka, ọkọ ọkọ ka mba n'aka. Ejikwa n'aka, anya m. Eze dike, eze eze nwe ike ọrụ. N'afọ, ọkụ unu furu na. Akunzio, si anyị gbọbịa mmiri. Na-etebula anya na-agba mmiri ejikwa m ọfọ gị n'aka akpakwa m ya akpanyarị ya n'azụ abịakwa m ebikwa na-agụ mmiri ka nta azụ ndụ ọbakwa ka nta ụkpaka nyekwa nya bụ azụ ndụ ana m ata abụghị n'obi na-ata abụ m n'obi ya dụkwala otu agaba ana m enye gị mmehie na-enye m mmanụ abịakwa m mmanụ a ka m chọrọ ihe enye nya mmanụ n'afa nna n'afa nna nna n'afa nna n'afa ngwuru n'afa ọkpụrụ ngwuru maka ntị bịa ogini na-eme nwoke analụ ya nwunye nalụ ya na oyoyo ogini na-eti agadi ya analụ ya nwunye nalụ ya na oyoyo ife na-eme n'obodo oyoyo oyoyo oyoyo egwu adịgo n'ụwa oyoyo oyoyo.

ife mmelụ bụ na ọnwụ na-achụ nwoke ọ na-aga na-eti ma ọ na-agba mmelụ na nwa ọkụkọ egbe bụ si na ife eji eti mkpu abụrụkwa na ife ejue ga-arapụ ya mana ọ kọrọ igbo na-anụ ya ah, isiokwu alụ anọnyebego m aka n'anya ọ na-atị ịlụkpọ n'anya mmadụ apụkwa ya ka ọ na ma ana nna m ọ na-achọ ka ọ zọl ana nna m ka ọ na-achọ ka ọ na-akpụ m n'ike <laughs> ọkwa nya ka m ji wee wetala ụmụ abalị mkpesa kịta maazị ibe nyebe okwu siri ike okwu a nwachigidere ike wee sie ka ọgụ oke ọkpa na-abụ na anụ maka nnekwu ọkụkọ magaba n'ụba ọ dịka ọ na-ama nnụsị okwu gbasara ike obi n'obodo anyị bụ ụmụ abalị ike etuto too n'anya ịpị etuto ịpịkpọ anya ịrapụ etuto togbuo anya hmm. ịgwa ya eziokwu amaghị m efe mmemme maka okwu ama ọ gịnị ka ị na-achọ ka ịgwa m ife a ọ pụtaziri na ike obi ofu onye ga-akarị ụmụ abalị niile na ọ kwuru na akarị onye kụrụ ya kama na ife na-eme ka m eji ama enugo kedu nke bụ na mmadụ dị ka ike obi chi ga-efu orie sọ ebe ọ na-achọ bụ ebe nsogbu ga-esi ọ nara onye a nwunye ọ bịa dụkwụlọ anị onye nka anyị kwụkwara nke ahụ wee zuru o wee jezie na nke akpa eri wee nakọrọ ya nkwụ ebe o si enweta ife o ji akwanyete ezinụlọ ya ife o ji abụ mmadụ fụ ejiji. ọna eze lie bụkwara na anyị na mkpụrụ aṅụ emego ife ụkpọrọ ndụ ka a na-eze mmadụ eme emegide je daba n'ọnya ike obi gbara onwere ife ọzọ ọ na ụmụ abalị ga-arapụ egbe a na-achọ iburu m ka o buru m ya ka mililizie m ka m gwazia gị eziokwu nke ejekọrọ ime na ndụ m ọ na anya mụnwa abụ ga-etiwa kama ike obi ga-analụ nyaba anya ife dị bụ ofu ga-eme ee ọma mme na ndụ m ibe ihe melụ ee mụnwa bụ ka agba ama nnọ ịba akwa ọkpụkpụ tiwa enugo mgbe e tere aka mma akpọ ụmụ abalị ka anyị nọ ka ọ tinye okwu ọnụ mhm. mara ebe a ga-eme ya mhm. maka ifie egwu atụ na gị hmm? ya gaa naba emesịa a ga-ezi ozi maka na sọsọ ife a mụrụ ka a ga-esi wee meba ọnwụ enugo egwu atụ na ya ya gaa kwado naba Eh, ife a bụ ọjị nso na mkpesa m ụmụaka ah, eh, aka ọkụkọ amịkpọrọ amịkpọ maka nwa ezipụgo e m ụmụ abalị ozi m ga-eje n'ọzara wee chezie a ga-akọsịrị eh, mma nnọ kwe ka ọ kwụrụ karịa onye kụrụ ya ka mmazi bụla mmadụ ama ṅụ mmiri tọgbu tọgbu iko maka na iko obi si ya ihe ikuchi gị ọgbọzie ya gịnị ụkwụ na ọgbọ ndị mmadụ ga-abịa gbutuo ee di m wee jụ ndị uwe ojii ọbịa kecha niri di m ebele ji gee ntị ee eh? mma kwere kịta ka nje na nke ndị uwe ojii wee kpụpụtagodu di gị ewee tinye ebe okwu ọnụ ịnụgo o oh? na ebezi n'akwa emechaa mma akwa ụmụ abalị agbara ihe mere okwu a o oh? kedu ụdị ekwensu bụ ebe a mmiri arụ mmadụ na-agagharị si na ya bụ ike obi ebe a ga ka njọ ka ka njọ ka njọ njọ ka ka njọ ọnụ na-enwe n'ụmụ abalị unu dasi ogbe ka ihe pastọ eze ama nzọpụta m na deliverance eh? onye ọbụla ga-ekwu okwu ebe ahụ maka na mụnwa ga-anọ n'ukwu nchakịrị gwa na ọ dị inu ike obi ọ kwụrụ ada onye kwụrụ ya ofu onye a na-echili ọra mana iji kata nsogbu nye kata nsogbu ọ ka ọsị febe gị ka nebukadneza ọ na-eme ka m mee ka mara amala na nwata bụ n'ihe nna ya enu ọgọdọ ekochi ya anya ebesakatago besakata maka gị amụzọ ebe a ga-esi bido wee kwụsị e, nke na ọ na-eme m ka lote ife oke kwuru mgbe ọ nwụrụ oke si na ihe wutere ya bụrụ na egburie nọ na onye gburie welitekwara ya naanị wee jụkwakwa ya na n'ọzọ iko ka m ka esi n'anya gị iko anyị ama nsọ nwaanyị ike ukwu egwu maka na ọ anya ga-edina onwe eze onye agwana m nyụrụ nsị bụrụ na akwa ya na-akpagharị n'ama wee na-esigbu ọra niile o nwere onye egwu kwelegwu ya okwu maka na ọ bụ onye agwana m alụrụmanụ ike obi na-eme elugo be ndị mmụọ na kafa setịla aka wee na-achọ kafa dọkpụ ya wee na-asị anya gbanwee o mere n'ọfụ ive ive mie adị etube nsị mma ọkwụrụ adịghị aka na onye ekoli ya o wee ive nwata wee nye aka enu maazị ibe gee ntị mgbe m bidoro okwu ma asị m na ma ma nọ n'ukwu chakịrị wee tụọ egwu mma na ebe ahụ wee gwa ya na ọ dị inu gwazie anyị arụ anwa ike obi kpolu gị na-ekweghị esicha esicha ọkwa ịfụ ị na-agafete mmiri ọcha a na-afụ dị ya n'aka nne ị ga-adị ebe dike bụ nna m nyere nyaba ana onye ka m na-agafeta ofu mbọchị wee fụ ka ike obi nọ n'ebe a na-akpa ganịganị ka nsịkọ mgbe esizie ya ka ife na-eme ebe a ọ sị m na ana bụ nke na mụ tinyekwa aka nye ife emi ya na ọbụrụ ọmụnwa mgbe esi anya si n'ebe a pụta ọjụ onye ka m nwetara ka ụmụ abalị tinye ọnụ wee jụọ anya ka o si wee bụrụ nyanwa nwunye unu mana na nna m nụrụ nwaanyị n'oge ike dị wee na-eme anya wee gbawaa m aka n'etiti ehihie na abụọ wee nalụ nwunye m nwunye m chi ụmụ ịtọ ike obi olee ihe m mere gị ike obi ịnụ nwunye nke gị dododo hapụrụ m nwunye nke m ike obi ọ gịnị ka m mere gị ekwuru m ekwu ekwuru m ekwu nwoke a bụ ekpere ma onye ọtọ kwuru isi na-ekwu nwoke a bụ onye ori unu ọzọ na-achọ ime eme kịtịkpa gbalie nye isi e, kamalụ dọpụ ile ibe nyere ọ na-achọ ime ya mee osikazi ike ogbuo nwụọ abalị niile nọzi anya n'ụwa na wee nie onwe ehm, ọ eziokwu na iru adịrị onye na-anyụ nsị mma mana anyị ga-eji uche wee kụọ ọgba ka ọgba were uche wee puo ụka agba ụka agba ọka gịnị wee mee ọka arapụ ya mba bịa anyị ga-eji na mgbagbu wee rapụ ọgụ ịtụtụ atụrụ anyị na mkpụrụ amụ anyị ga-apịwa ya ọkarịka ofu anyị nwa obere oge ọkwụsị ụfụ hmm. onye amasịrị ọra hmm, kedu nke bụ oge bụ ọsọ ahụ ka amụ n'obodo a ụmụ abalị kedu na mgbe ife a ga-ebe anara onye nke a na ya ọ nara onye nke a nwunye ọ fọkwuru ikpe ikpe nara anya mụnye ọkụ na abịa chụpụ ya n'obodo a ọ ga-apụla anyị n'obodo wee si ebe a wepụba na ga ọ abịakwa m agwụ ntị agwụ ntị ofe abịakwa abịa ịma ife nna ezube ana m apụ n'ọgbọ ọgụ ọgụ ka njikọ mbete isi enye nga ọbara mbete isi enwere m okpokoro isi nye gị ịwụcha m arụ ife a na-ezube imebe onye bụ onye ọbụla nwoke nwaanyị nwata okenye na-ekwukwugide abịa elu ajọ ifelogide ya bụrụ ọkụkọ ụzọ na akpọwụla anọkwọ na-egbebelu ugobelu nke si ibi ebe na osisi ọ nọ na ya daa ka ọfụ ka o si ada efebe ebeghị ebe nzube m ejekọ n'ọgbọ ọgụ ịkwụ n'azụ egwu atụkwọ m ya ife m na-achọ mma achọta ya a sịkwa na onye agụụ ka n'isi na-ejide aka n'efere ejikwa m aka n'efere gị agwụ ntị o agwụ ntị o ọ ya abalị ọ ya abalị m mgbute enye ngaji ya ọnwa mgbamara enye gị ekwapụtagwo m n'ọgba ọgụ arapụkwa na m kwaba m opi ka na-eme ife na-eme kwaba onye m opi ya bụ ozu baa na ma ụkwụ fụba agụ agwụ ntị o ọfụkwa ọfụkwa ọfụkwa njọ ka njọ njọkwa ọnwụnwa ka njọ njọkwa ọnwụnwa ka njọ ọ bụrụ ego a ya akwụ na ya mma eji wee goro a mma ya ị na ike ịghọtagwo ịrapụrụ m ego nke one nne eri nụrọ mma enyekwa nke ị na-ejiri mma enye gị dọla mma enye gị paụnd ụmụnne m na ụmụ m nọ enye m ihe eri ụwa mgbe ị na ka amara ebe ị na-eje kedu ife ego ego nke ụlụrụ alụmdị ya nke ụmụnne gị eh? dị iche nke a bụ nke m na-enye gị mana ebe nke ego nwa si ego nke ụlụrụ alụmdị ya oge agba ị mana ibi ebe a na-abụ na aja enu ikuku na-eku aja ya abaghị anya aka chọrọ mbọ mbọnị aja maka mbọ mbọnị aja aja abaghị anya ọbịa ee eh? atụgharịkwa m ya wee ọgụ anya <laughs> ihe nna agwa gị anwana ya nwa maka ịnwa anya onye ga-afịa oke agbarakwa ritayament kịta eh. na ritayament ka ndụ gị ka dịrị gị ka arụ ka fọrọ gị ngụgụ eh, ngụgụ eji eriribegokwen ofe ọkpọ ngụgụ aghasa ịghọta ọka ịghọta okwu m ọ bụrụ na mụ na ya eje nụbọ ọkpọ ọja eh? ka mma mma mpị ọkpọ mma afụ ọnụ fụkpọ gị anya ụka agbajiokwa na-agbaka m amadike ịmana ị nwere ike ịma Naịjirịa agbata m amadike iji nnọọ kwa oke okporo na-amara na-amara bụ ọgụ akpụkpọ oke okporo na-amara bụ ọgụ ya mana ntụkwara na nyụọ nsị ifuru nsị enyolo ịnyụọ nsị wee ma aja kwachie ya ọgụ ịbụrụ e nwaanyị ukwu ike ọmara arụmanụ chukwu elu erusara ya na-abụrụ m ọsọ suru n'afịa iwe bịa fụrụ na ya bụ ike ị na-ekwu enwere ife eji eme ike obi ọ ike obi na ike obi na ezumike nka retaya ọ bụrụ na ọ bụrụ ya abụ n'ihe ma aja gị ka ifele ga-emegbu o nwere egwu m ga-agwa ụmụaka ha na-agụlụgụ ike obi nwere ozukwu ike ma ncha ike obi nwere ozukwu ike ike obi nwere ozukwu ike ike obi ike obi bịala ebe a tinye ya ga-ebute ego wee nalụ m ọkwa m ife mere ya nwa ka m ji wee jideli ya ogwu jidere ya ọfọ eri m jigbara ọchịchị a aka ma narụ mmadụ nke ya mmadụ amụma nkwụkwụ mmadụ na alụm nke m kedu ebe ọ gasị na ọ na-achụ n'ọkwa ma ọkwa nyere m m na-achị aka m achịtara ọfụma ka ebe ọ gasị na ọ na-achụ na ya bụ ọkwa kedu ife m mere ya ama ajụ na gaa na ome ya bụ mpụ a ga-etinye okwu ahụ ọnụ maka okwu a na-asụ anya na ete aka ọna nwunye eke nkwụcha maka onye na-egbu agwọ na-atụ agwọ egwu agwọ taa ya tagbu onye ụsụ na-ajụ onye ile wee sị kedu ibe ya merụ gị iji wee si ya nye sine n'ike nyụsị ya gbaa onye agbọ n'ọnụ ya nụ ga-atụrụ m ike obi ka ike obi kedu ife ọ na-aza aza ka ife ojii okwe ka nsị si n'ike ebe ibe m na-esi wee nyụ nsị m si n'ọnụ gbaa ọnya agbọ ifunu ga-ajụrụ m ya ụka agba ife mee bụ na okwu ụda ka egbe mana anyị ga-ewelu anya ụka eji egbu ife dị n'akpa hapụba ife ama ka e ga-esi wee mee ka e ga-esi mee ga-apụta lele ịnụgo daalụnụ ya bụ ọgụ abụrụ ọgụ ụmụaka ọgụ okenye onye bụ tụtụtụ obelu chi ebele onye bụ tụtụtụ obelu chi ebele okolobịa na-ewe n'iwe na ya enwere agadi na ebe na-akwa ụra ya enwere anya oyoyo onyoyo igwe adịgo onyoyo onyoyo ogbu a ya aba m isi kano unu na-abụ ka nna ezi malụ na ife a ya eme okpu unu nwa onye nọchi ụzọ so mara ife ya nabata njikwa unu na-abụ ndị ntrọst ife ọ ya erisi gwa ma ọ bụrụ na ego akọba unu bịanụ ka m were ego dojuo unu onye isi na-eze anyị eyo. ama m ife unu ya eme mbemberi mbesa ọ bụrụ ife ego ya egbochi gwanụ m ka nye unu ego mana ife a August Kukwan, Jevin. Njọ ka njọ, njọkwọ nwa ka njọ. Njọkwọ nwa ka njọ, njọ ka njọ. masta eh, eh, mana nzuzu nọ gị n'isi mere gị ị maghị dodorotido eh. obiọna atọgọtọ ịnwụ gịnị ka nna m kedu ebe meji ụwa niile na-atọ ka ndụ na-atọ ka atọ ka nnu ka m eju enwu ka m na-egburu onwe m agaghị iwe onye iberibe so onye ndị a niile na-eme n'ime obodo a ozuru gị ịnwụ ị ga na ebe ofu nwoke nwoke dị ka anyị a na iji anyị na-akpagharị ọkpa anyị ga left ya gbara anyị ga right ya gbara anyị ga forward ya gbara anyị ga senta ọ toruru gị nwụ bịa ịchọ igbu onwe gị ije gbuo onwe gị nne na nna mụrụ unu iri sọ gị fọrọ

ihe na na-emewe ebe ị nọwụ nna gị nwe onye m ya n'obodo a eh. mana nna m kwuru ekwe n'obodo a kwe ekwe kwe ekwe ndọcha bịara n'obodo akpụ ya ta nkara aga nna gị gịnị ka ọ bụ eh. na-ebere obodo akwa ee eh, odobe nke a n'akụkụ ogwu hmm? enugwu ife na-eme enwere ebe ị nụrụ ọ bụrụ m ị chọrọ ịgwa m okwu ga gwa m okwu na ike obi chọrọ ịnarụ Gaddafi ya ọchịchị ụka gba. ụka agba no wonder nwanne m wonder chineke ee eh. eh, eh. m gwara gị agwa si by now ịdị suppose ijikere ejikere nwụọ kwado nwụọ n'ihi na uru ịdị ndụ ndụ ịdị ebe a abaghị akwa uru nke ya abaghị uru ịchọ ọnwụ kwadobe jee malata ihe eme ndụ gị jee nwụrụ gbuo onwe gị eh, eh, eh, jee gbuo onwe gị ma ọnwụ gụọ ọgwụ mụnwa igwe na-esi be anyị esisi ike kachasị n'ebe ebe mụnwa nọ mụnwa ya achị olulu m so anyị so na ndị chọrọ ịgbachiri ike obi ụzọ ịghọ eze n'obodo a ka ngagwana ike obi ịgba biko biko biko nke okwukwe agara gị ahụrụ okwe bụ ya naija briji na-etorie ụkwa ịsụtụ ee ike chiri echi ejibeghị echi nsogbu bọkịtị na nọnsens idiot ihe megide ma nsị akpaba m não. aqui na. Não não. aqui Akiriki. Não. Ah kiri é Kɔwɔ ni Aqui si. Akiriki. Ati make him my girlfriend. Ati make who my girlfriend. Bogodiri mo ba kai neji eme romance. Yeah, yeah. ka okwutukwa anyị akụ njuwe na-atụ egwu chedu ka ngwa gwa unu olugo mgbe anyị ga-ekpuru nkata n'isi wee gwa ya bụ eze okwu nwaanyị oturu ikwu a na-atụ egwu onye ga-arị onwe ya elu ọ nwoke ga-arị ya elu mhm. kesikwe na e ụmụ abalị onye ga-ekwu kedu ka e ga-esi kwa onye ukwu ụwa ka ekele ya bụ ukwu kedu kele ya bụ ukwu na ị na anya ụmụ abalị olugo mgbe unu ga-eji wee zukọ wepụ aka enwe n'ofe ka ọ dahụ aka mmadụ kedu mgbe nnekwu mkpana ji wee zaba nnụnụ bọ anya ga-eji maka ifi ofu onye wee rapụ ezinụlọ anyị n'obodo anyị wee gbafuo we cannot allow him to intimidation us isi na ga-eme anyị intimidate

ihe m chọrọ ikwu em agịrịga ị chọọ ka m kwuo okwu nwa abalị ivelu unu emegbue m ọnwa egbugu unu tụvi akwa ka eke unu si wee nọsi mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ maka ifi ofu onye agwala unu na ike na obi nyụkwasịrị okpueze ụmụ abalị nsị unu wee na ọ maka ife aka iji wee gbakọ ebe nụnwa unu wee na-atụ egwu igwu ya okwu hmm. kịta bụ ugboo ka ebido kịta wee kwabanya mmiri a tupu ọ gafee ikpere na-enye ọbịago ka e anyị e ya okwu anyị nwa amụlị ya okwu onye adịghị akarị ọra ibe nọrọ ala abụgo nna akwa ike ya ka mbụ ka unu niile kpọrọ mitin gba a na-akpọrọ m mitin na m kwuru ofe okwu bara uru awee m mitin ọ nwere onye n'ime unu ya ezu m mgba ahịa akpọ m mitin ahịa akpọ m mitin akpọ mitin afọ m na ọ dị anya dị obia mitin ọ bụ akpọ mitin ebe m akpọta ife a na-aga nne unu anya n'isi enwere m ike ịnụ ọnụ mmiri mana okpu atakara nke ọzọ bụ ife na eji aga akwari mbọsị m bịara ebe m na-ekwu okwu si ewepụtazi m ududati a agịrịga na ogwu maka nne anya n'isi ego ọ bụ okpu atakara ka m mee n'anya kụrụ mmiri ṅụọ nke ọ bụ okpu eji agwa akwari ogwu bọbọbọs wee mmụ ka ị bịara ịgbara izu

ọtọndọga abaralụ m uru mbọsị ịfụrụ ndị mmadụ na-achọ izu ka e wee gbuo m ka emegide m nyekwa efe maka nteta ụzọ maka m nwere ihe ọba enu eze ga agwụrụ ụnụ nwa na-agbalị m izu ngụsị agbalị m izu na-agbalị m izu na kwuru na isi dị mma ya echi eze egbe gbara m izu nke nwa na-aka anụrọ nwaanyị nna gị nụnyere nwaanyị nna gị nyụrụ ọnụ kweghị na-ekwu na nna gị nụnyere nwaanyị ụmụ ya mụrụ amụrụ ụmụ ịtọ onwe nke yiri ireje ajụ onwe nekena ụmụ gị aha niile anya a na-eri ebupụ tupu ịnụtaba onye ọzọ na-ebukwuri ya na ịbụ uko o nwere ife na-eme ife ịnọba irikwasị erituo o nwere ile ebe nwaanyị ya nọ anyị nwabụ ndị na-agbụ ya mmiri ma ife anyị nọ ka m gwa gị ya na o nwere onye n'ime unu nsị ka ntie ntelu unu ya ya lacha nkwe ka m gwa unu maka ka si wee ne unu anya magụ m ibe maka ọbịa m ime ibe ịfụ agụgụgụ ibe ya ka ga na ibe ka ga-achụpụ ibe ka ifuru ara oke isi egwu maka ngwa anya na ite m ka m gwọ ejela afọ ọnụ a wee gwọ ibu ka ntarị ya na ị ibe oyi m nwoke nwa ya si na mgbe e ji wee malụ na nna ya ga-abụ ajọ mmadụ bụ mgbe nne ya dị ime e wee na-anyị oke arụ ife na-agwa gị nne dị ime e wee nne ya ara enyeju arụ agwa agwa ka nne ya na-enye gị agwa agwa ịma ife na-eme ọkwa nwata nke ife anyị idebere na mgbe ụlọ ọkwa ya na-ara gị isi ọ gwụsịa ike obi ka m gị na ịpụta si na o nwere onye na-etinye aka ịmazi ife bụ ịbụ ajọ eze ntabili aka eji wee nye ya nri iwelu mkpịsị aka chọọ ịdọpụ m ile ma ị na-enye m nri atabeghị m mkpịsị aka gị na onye ntọnya taya ya bụ agụ egwu egbu egwu ara atụ m abụ m mmụọ abụ m anụ nka nka ka ngwa gwa agwa ifere ife adịghị ebe enụnwa ewere e m ya gwọ abacha were ọzọ azụ ọkpọ ọta anya ine onye ọgbagbue gị ine onye ọgbagbue gị iji wee kọmpa ibe na-ata ka ngwa gwa unu mbọsị ahịa apụta n'izu

nna gị bụ onye ma ọ bụzi nkịwa ị na n'ọsọ ike ike dị onye na n'ọsọ ka ngwa ọgwụ ebuko na inyere adịrị ebe nwa akụwa m ntu ntu n'isi ofu ofu ụna ya akwụdo ike welikwa aka igwe ụna ya akwụdo ma aka ga na akwụdo ọkọ ibe ya akwụdo aka igwe n'enu ọma nani ọ ga-asị ọ ga-asị ike lọlanị Fetch good, if I'm like Romeo. If I'm like Romeo. m na mgbe ha aga m onye abụ m ka m ka m onye ụjọ mmụọ mana mbọsị obodo a ga-achụ ga-achụ ebe ị chọziri iji anya achụ aja iji ihe iko chụ aja ọwụ isi agịrị ala ogwe ka iji achụ aja ndị okenye unu dị bụ egwu chọrọ iji napụgo okpu eze mesie ife nneọma mụ na ndị a mesie amana m ga ndị ya aka mmadụ ama mfe ebe a ọkwa ndị obodo ndị obodo ụmụ abalị ụmụ abalị mụ na ebe ga-eme ife ahịa ahịa na-ebuso ụmụ abalị kedu oge ọ dị ka ọ ga-ebe mgbe ebighị ebi nneọma mgbe ebi ụmụ abalị sera ana na vaga na-anụ sọmọl na adụm nkwụkwa na-anọchi m ụzọ mma na anụ ọgụ n'ụwa mgbe ebighị ebi nnụsị ụmụ m ewere ọgụ egwu na-atụkwa m egwu gị na-atụ gị egwu na-atụkwa m ọbara taa ka ụmụ nwaanyị tụba egwu gị gbaa jee nọrọ ala bagharị na ụmụ nwaanyị na-egwu amaghịfa gee m ntị ife nji ekwu abụrọ ma ụmụ nwaanyị na-atụ egwu ma ọ na-ada atụ na maka ụmụ ara ka nji ekwu ụmụ m azụ m ụmụ ọfụma ọ nwere nwa m ọ ya abụ nwa nwoke ọ ya abụ ịpụta eduwa nkwụkwa ichu ọgụ ọnụsọ ọgụ maka azụfazụ ọfọ ọfụma ụmụ abalị si na faya anụsogide m ọgụ fanụsofe anụfe ụmụ m ụmụ m dị ịkwụ ọrụ anyị anụ ya bụ ọgụ gekwanụ m ntị amalụ na aja ife niile ị na-emekọba eme na ụmụaka ga-ata afọ ya nke ga-akpụ ya ajọ ife na mmadụ si ife a na nwoke na-abụkwanụ ọgbụa ọ da nwoke kwụkwụọ ọkwụkwụ sa ife akwụkwọ tụpụ akwụkwọ nju ana agwasịrị ana mee ụmụaka ga-ata afọ ife niile na-eme ụmụaka adịghị ata afọ ife ọbụla nwoke bụ nwoke ụmụ nwoke niile m mụrụ bụ fa mụrụ ọmụ mụrụ fa nwoke bụ ife ịbụọ adọrọ ndụ anwụ anwụ ọgwụ ịfụ mmanụ alachara mmanụ anwụ ogiri ụmụ ya lụrụ onwe agwasịkwa m ekpe ịrapụ kịta ekpe ịrapụ kịta ụmụaka ga-ata afọ ife dị bụ ọfụ ya eme mmadụ anwụrụ mmadụ adị ndụ edirọ mmanụ anwụ ogiri ife nọ na ya ịfụkwọ ndị a mụ na famesia elogoro ka m bịa njọ ka njọ njọkwọ nwa ka njọ njọkwọ nwa ka njọ njọ ka njọ rụkwana ya ọ pụrụ apụ ebeezi ka o je ọ gwarakwanụ mama m na ọ ma ete aka ọbata ọ dị ya ọsịsọ nọdụ anị cheli anụ ka nnọọ nọdụ kedu mgbe ọsị anyị bido nga nwunye nnụta anụta na-agwasịkwa m nọdụ anị ana mbụzi onye ọbịa a na-asị m nọdụ anị n'ụlọ mbụ rikwa ajụjụ onwe gị ọdụ na ife abụ ụnụ m mgbe afọ m nnọdụ anị ọtọkwa m ịkwụ ọtọ tịmtọm nkwụrụ ya otu unu si awagbụsi onwe unu n'anya kedu maka oyiri nne ya oyiri nne ya nwa agụ na-anụkwa ozi anyị na-afọ atụ anya ọbata ọbụla echi nwa mhm. bata tata ọbụla echi di m nnọọ chukwu alụ ka ịbịa maka na otego ntụbala anya ya ewele wee gba efe wee bata nnọọ a sị m na onwe obele nkata anyị ga-akpa ee eh, ife gbasalụ nwanne nwoke bụ di m n'ụmụ abalị anyị niile ọ nwere ọzọ onye na-akpụ ya ezigbo afa omume ọ na-eme adịrọzim mma nwere ofu mkpụrụ mmadụ ga-apụta kịta kpọọ ya ezigbo afa nke mụ na ịnọ nwụọ ọma onye nka ọma onye nke ọzọ ife dị etu ọ napụ onye a nwunye ọ nala onye anị ya mgbe sị ka anyị oyi n'ike na ọ ga na-anụ okwu ngịnwa ka e nyelụke n'aka wee dụọ anya ọdụ ka odolu nwa arụ anyị kwụsịnata anya bụ ajọ omume na ọnọzi na-emezi omume ka ọ na-abụ ekwensu n'ọnụ gị nye ọnụ iji eri ji na ede n'ụlọ ka ị kpọwepụ nnọọ wee na-agụ wee na-akpọ di gị iyi iyi wee na-akpọ nwanne m nwoke ike obi agụ eji eje mba onye na-asị unu abịaruola ọgadagidi ị na akpụ ya iyi ọ narọ nwaanyị ọzọla ala ọ narụ nwoke nke ọ bụla ọ chịrị na ya na nwoke mezuru ka eme anapụ ya nwunye ya wee dozie lie ya nwoke were anị tọgbọ atụtụle anị dozie gịnị ka o mere ifugo n'ụwa nwa mmadụ nọkwalụ nwa onwe na-arụ ọrụ ọma chineke nna dinyere ya ka ọrụ abịakwasịkwa na o mee chelukene wetukene mmụọ biko ya na mmadụ ịnalụ nwunye mmadụ maọbụ ịnalụ mmadụ anị ya na ọnya bụ ezigbo ọlụ ọ na na-alụ dolukwanụ arụ anị ka ihe ọnwa nne nwoke ka o wepụkene aka enwe n'ofe tupu ọ wọla aka mmadụ tupu ọ na-ara aka mmadụ ata ọrụ atasị anya aka mmadụ pụta mụnwa nyere aka wee nwoke mmadụ na-agba mbọ ya bụ na ome adịrọ m ngwa gị banye n'ime ụlọ ka ije were enyo bịa nyoo nyoo onwe gị nene otu ịdị nwaanyị anyị nụta ọ gị nwabụ onye akụkpọsi agba kụkpọsi agba dịka ife ndị ndị nne ochie fara otu a irijugo n'afọ iriwa n'ọnụ na-alacha nsị mechie ọnụ gị na-ekwu okwu na-ekwu okwu na-ekene nwunye nnụta anụ ọfịa ọ dị ka ya bụ ife ka ụna ga-elugo iyi anabe nna gị ka ijeje tiwe nya bụ akị na ụkwa unu na-atagbu onye ụka di m ụzọ nwaanyanwụ ifuru ọka ọjị ata na gị onye amamijego n'ọfịa jegbuwa ahịhịa na-ese ife osisi ka ike obi natagodu ka ị gwazi ma ebe idowe nyabụ bụ ike iji ezuzugharị na-akwụ anya ka ọ dị ka nke ife anụ ọfịa ozu mbunwongodo mmemme ka ife n'ụlọ ike afụfa gụkwana ihe afụju anya chineke nna biko gbokenọgụ ọ kpọrọ n'ime ọkụ ka nnọ biko gbokenọgụ kedụzi dị ọnwụnwa bụ nka onye nwa nche na ọ ga-enyela aka wee buturu enye ọ bụla ya na na-ebu onye aja n'ubi wee na-asa ya daba n'iru chineke nna biko gbokenye ọgụ na ekoterekwara m okwu na-abata n'ezinụlọ biko kene biko kene njọkwọ nwa ka njọ njọ ka njọ njọkwọ nwa ka njọ njọkwọ nwa ka njọ njọ ka njọ njọkwọ nwa ka njọ njọkwọ nwa ka njọ njọ ka njọ njọkwọ nwa ka njọ njọkwọ nwa ka njọ njọ ka njọ njọkwọ nwa ka njọ njọkwọ nwa ka njọ njọ ka njọ njọkwọ nwa ka njọ njọkwọ nwa ka njọ njọ ka njọ njọkwọ nwa ka njọ njọkwọ nwa ka njọ njọ ka njọ njọkwọ nwa ka njọ